Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi njebe Njebe njebe nje njebe njebe awanje nje awanje <laughs> kanuzo awa nje onye kụla kanuzo. awanje aka tọkwu ya n'ụzọ awanje onye kwulu okwu awanje okwu tọkwu ya n'ọnụ awanje omeyela m ụzọ awanje si mbata abata awanje mbata abata awanje obute mkpume ọsị mmụwa ka awa njem mụwa ka ịta awa njem mụwa ka ịta awa njem mgbe gwa ajụ nsị ya bụ manị awa nje ya bụ manị awa nje ya bụ manị ọsị manị bụ a na-ebu awa nje owe ji awa nje aiwabatasịa awa nje onwe m ọkụkpa awa nje onwe m ọkụkpa ọsị m ọgba arọ n'atọ ọsị m ọgba arọ n'atọ ọsị m ọgba arọ n'atọ awa njem ụmụ n'atọ ọkụkpa awa njem ụmụ tụ ụmụ ya awa nje ọgbara atọ awa njem nwụ n'atọ ọkụkpa ọsị m kedu ụmụ ya na njidekwa nna m ebe ọ na-eme gịnị awa njebe ọ na-amụ nwa biko nwoke na mụ nwa biko nwoke na mụ nwa biko nwoke na mụ nwa hee nwoke na mụ nwa awa nje ọkọtana ya kwa anyị kpebe kpesịa onye ọ dị n'anụ ụlọ ya awa nje ndị igbo ibe m eke n'ọmanụ daalụnụ unu bụ anwụ anwụ maka unu bụ ụmụ anwụ o nwere ife na-akwụsị ụgbọ anyị ụgbọ anyị ju na ọya agara anyị alituokwa bịa aka anyị kwagide aka anyị amalu ebe anyị na-eje ekene omanu unu mee ka mmalụ na nyabu ife nke mbụ na ọkpọdolo isi naanị tụfịa kwa onye si na onu ya agbaji ụmụnne m asị ka ọ na-asị anyị edozighị ya anyị nwee ike bido n'isi kama unu welu nke mbụ tụịna ya n'ọfịa ife na-adịrọ mma bụ gịnị a na-etufu etufu ọkwụ na-aghọtago ife ọbụla na-adịrọ mma gịnị ka anyị na-eme anyị na-etufu etufu ịgba na a na-eme ife a uche a na-abịa ya ka m gwuo unu si na ma masịrọ ife niile na amalụm ada amazụ maka ọ bụrụ na amalụm na amazụ ndị ntụ na-aghịghị awelụ ntụ na-aghịghị ọfa bịa inye m ndụmọdụ ntụ ya n'ọfịa mana ọ na-adịkwa mma o igekwa ntị ige ntị na-adịkwa m maka igekwa ntị iwekwa na-amụta ifu gị kịta na ma amalugo na inibe fon enibe na ọ ya afịa arụ ndị mmadụ ịghọta ife a na-ekwu maka ya ọ ya afịakwa na-arụ ndị dele ede ịgụta ifefa na-ede mana unu afụ gị nọ anyị wee na-apachi onelik na-apachi onelik pachi gidie wee malụ na aya awụfu awụfu daalụ na ụmụnne m etu mbido akwụkwọ anyị si bido ka anyị bidokwu ya n'isi nke a bụ ntụsa nke a bụ ntụsa okwu nke anyị kwuru n'izu gara aga nwekọ igbo na chi anyị bịa ka anyị tụsa nwekọ igbo na chi ka anyị tụsakwu ya maka na nghọta dị n'iche n'iche nghọta dị n'iche ọ bụrụ onye ọbụla nghọta ezuchara ọ bụrụ onye ọbụla ma ọ nwere ndị jụrụ ajụjụ dị iche iche nsị ka m bịa welụkwa ntụsa wee kọwakwu ya ka ọ wee nyekwalụ aka ịghọtakwa maka na ife anyị na-akọwa bụ ife mili emi m wee kwue sị na ife anyị bịa ikwu maka ya abụrụkwa biliv na m abịara ịkọ maka biliv abịarọkwanụ m ịgba aka ndata ego abịarọ ime ka nne wee fụ m n'anya ka obodo fụ m n'anya ma ọkafa wee kpọọ m asị ife m bịa bụ ikwue ka o si dị maka na nwa ndị ọzọ bụla akwụkwọ bute na be anyị gwa anyị si anyị i eh? be b lie lie biko underline anya beb e, e, lie lie ev eve believe belie eve ọ ifefa lie be bilai iv so na eziokwu adịrọ na biliv eziokwu adịrọ na believe ife dị na believe bụ odocharakwa m anya njụasị asị ebe unu nọ kịta biko ebe m nọ kịta ee eh? mmiri a na ebe m nọ kịta biko gwa m mmiri a na ebe m nọ kịta isoro m nọdụ ebe m nọ ịgbarọ ma mmiri a na-ezo ife ị ga-ekwu bụ na o nwekwere ike ọ bụrụ na mmiri na-ezo maka na isoro m nọdụ ọmụnwa na ebe nọ ma na mmiri a na-ezo ma ode ezo njụa a gị si ebe ị nọ kịta anwụ a na-acha ọ mgbe a ka mma asị o ebilivu m na ebe ị nọ na anwụ na-acha maka na m esoro gị nọdụ mụ na ga anọrọ ebe a amarọ m anwụ a na-acha enwere ike bụ na sno na-adagbu mama amarọ nwee ike bụ na mmiri na-ezogbu mana ma amarọ so ife m na-ekwu bụ na odochara m anya ebilivu m na anwụ na acha ifu acha ife bilivu bụ bilivu bụ ebe ị na-amarọ ebe ị na-amarọ na-edoro gị anya mana ọmụma a bụ ife ịma ịfụli ya n'anya ịnụli ya na ntị isilie n'ime imetụli aka ịma na na-eme eme akụkọ mbịa ịkọọla unu bụ ndị igbo nke m bụ akụkọ ọmalụ ọ bụrụ akụkọ gbasalụ biliv onye chọọ ife onye biliv ya biko ya ji ebulu tori agụba ya ji ebulu e, e, e, kedu nke ọzọ nke ndị muslim na-agụ nya ji ebulu baịbụl agụba ya jekwa bulukwa koran ya gụba nke a bụrụ biliv ife mbịa bụ ka ngwa ịkọwa ife a ife a ife a igbo kedu ebe o si bịa kedu mbidie kedu e? maka na ụmụ ụwa niile nwe ebe fa si bịa ikpe anwa bekee aka gwa ya ebe ya si bịa na ndị nke ya gwala na mbụ na chukwu wee kee ofu nwoke na ụmụ nwoke ndị ọzọ fa na-aṅụ nkwụ na-adaghali apari nọkọtazie ofu n'ime yọbasị nyefa nwaanyị ewee tinye ofu n'ụla nke akpọrọ adam wee jezie si na ngwa wee ma ịtazi ọkpụkpụ wee kpụgharịzịa wee nye nwaanyị a na-akpọ eve onye ọbụla bụ nwa bekee ma nke e. ijee na china fa ma nke fa ịgagharịa ụwa niile gburugburu ụwa niile ma okike fa ma nwa onye igbo na-agwa gị na-esi n'ọkpụkpụ ada mkpụpụta ebe igbo dịgo dịdịdịdịdịdịdịdịdịdịdịkata di di tupu ndị ebido apụta ụwa akpụ afafa pụta ụwa ka ezi ka esizi wee sizie n'ọkpụkpụ oge nwanụbugo sins wee sizie n'ọkpụkpụ ife m anyị kọwalụ ndị igbo bụ etu igbo si pụta etu okike si gbọpụta igbo ọnya bụ ife a na-akọta ọ bụrụ onye ọbụla ka ọ ya atọ ụtọ onye ọbụla ntị a mechigolo emechi onye ọbụla na-aga na ya achọla ebe ya ya ebilive ọ ya ghọtara ife a na-ekwu ebe a mana ife m na-ekwu eziokwu a na-akọrọ mmiri mụ ikwere o ịmụ ya ama mụ ịchọrọ ya o <laughs> mmiri akpịlị kpọba anyị nkụ ị nwere ike isi na ya aṅụrụ mmiri akpịlị kpọba anyị nkụ ị nwere ike isi na ya aṅụrụ mmiri onles ma ọnụ onwe ife mebili onu na ihe aṅụrụ mmiri iwu bụ na iyi mmiri ozugbo ozugbo ọkwa ifu gị ị nwere ike ịnọkọta kpịa ume gị a sị na ịma nku ume na ike iku ume agwụgo ee tata adịgo m nnọọ na ekwugidego m nnọọ m ike ume agụgụ mma ekuozie ịgba strik ikue ya ihe emenwuru ya nwa bikos bifo ị na-akwụsị akwụsị ume abịaghị ịtụbazi anya etu a ka ọ dị ife m na-akọla unu bụ ndị igbo ọpụta mpụta uwe unu mpụta na okike unu onye aba ife a na-aga na adụrọ m akị aka m nkọsizi anya ka ndị na-akụ aka kụbara m aka achọrọ m aka achọkwuru m nkweta mana ikweta ikwetasia isi na ikwetarọ mgbe o mere gị nwa na onwe gị ga-afụkwa na ife niile m na-ekwukwa na onwere eziokwu ọzọ ka ya na onye bụ ofu eziokwu maka ebe isi bịa ife ịbụ ọ dị abụla ya chukwu ofu ofu ofu ofu ife gbasalụ wee buli ife niile maka na onye ọbụla bụ onwe igbo mgbe ị ga-eji ghọta igbo onwero sayentist ga-aka gị mgbe ị ga-eji ghọta igbo onwere ụlọ akwụkwọ ọbụla ịbanye ị ga na-enweta first class first klas first class first maka na onwero ife ọbụla ya na-akọ ya na-agbagwoju ya anya ya na akwụkwọ akwụkwọ okwukwu eji kechi ndị igbo anya ọnya mududo eji fachi ndị igbo anya akwụkwọ mkpọrọ nkụ eji fachi anyị ntị nyaka ka mbe ifapụsị maka na ife anyị bụ etu esi gwa anya na sọsọ ife igbo na-afụrọ ka fami bụ ọnwụ sọsọ ọnwụ bụ ife igbo na-afụrọ ka fami maka gịnị na unu bụ okike na ọnwụ ya unu si na okike na ọnwụ ya chukwu etu m si kwu na mma ejikwa oyibo kọwaa na ọ nwelu ndị kpuli isi mmadụ ili kpuli isi akpọje kafa jee fuo enyi ofu metụlụ enyi aka na ntị si hen ya afụ gị enye na ntị ya dịkwa etu a n'ọdịkwa n'ọdịkwa nlo nlo nwekwa ebe sikwa ike bịa dịkwa etu a etu a n'ọnya bụ enyi nke metụla enyi aka n'ọdụ si hen ya afụgokwuo enyi na ọdụ a n'ọdịkwa etu a na ọ ajị ajị nke metụla enyi aka n'imi si hen imi ya n'ọdị nlo nlo nlo n'ọpịtọsị n'onwe ka ọ dị ya metụzi aka n'ọdụ ọ na-ajụ oyi nke metụla enyi aka n'ụkwụ kọwaa ụkwụ si na ọnya bụ enyi ọ ife a ka a na-akpọ pas prostoto mmadụ iji arụ dị iche iche pati dị iche iche na akala dị iche iche na ofu ife wee kọwaa ife a niile igbo abụrụ etu akafa si eme igbo ejiro ofu ife kọwaa chukwu igbo agwarọ gị na alụsị bụ chukwu igbo agwarọ gị na anị bụ chukwu igbo enwero okwu chukwu ife igbo nwe ife igbo na-agwa gị bụ ife a na-akpọ merizim merizim ebe mmadụ ga-eji etu a m si bụrụ mmadụ gị nwa mmadụ inwele isi inwele anya inwele ntị inwele onu inwele obi inwele aka inwele ụkwụ ife ndị a niile bụ nyanwa bụ gịnị nyanwa mmepụtara arụ mmadụ na-asị kọwaa mmadụ isi he mmadụ nwere ụkwụ na-abụ o nwere aka na-abụ o nwere isi o nwere anya o nwere imi o nwere ọnụ o nwere azụ o nwere afọ ya bụ mmadụ afọ abụrụ ya bụ mmadụ isi abụrụ ya bụ mmadụ ọkpa abụrụ ya bụ mmadụ ife ndị a niile bụ ife gbakọtala ọnụ wee mezue mmadụ etu a ka ọ bụ inye ka a na-akpọ merizim, etu a ka ndị igbo si fu chukwu na chukwu bụ ma ugwu ma mmiri ma ọfịa ma anị ma enu ma alụkwụsị ma dibịa ma mmadụ ma anụ ọfịa fa niile ofu chukwu na ife ndị a niile gbasara agbasa ya chukwu kewalụ wee wepụta ọtụtụ ife na-arụ ya bụ ife anyị na-afụ anya ya bụ ife bụ chukwu mana nkewa ya mbụ n'ime ya bụ chukwu ọ bụ oke na nwunye oke na nwunye masculine feminine ife ndị a na-abụbu ike ike okike ike nkepụta masculine feminine ike nkepụta ime ike nkepụta a nkepụta wee gbawakwa na oke na nwunye nke mbụ ọ si na chi na eke chi nke bụ oke eke nke bụ nwanyị chi na eke chi eke gbawakwalụ wee wepụta na chi ka isi nweta nke ị na-akpọ nwoke ajụjụ na ọmalụ ofu na-ajụ ofu na-ama ebe isi nweta ọma n'ime nkewa ajụjụ na ọmalụ inweta arọbi na-agụ ojelụpụta ojelụpụta ndị bekee na-akpọ jupita ife ike oke okike chukwu ịbịa nweta nwanyị ịbịa nweta nwanyị kọrọ ma ya su nne igbo nne nne chukwu nwanyị ndị a na-abụ ya bụ gịnị nke unu na-akpọ ife anwụ anyanwụ nyelu gị wepụtazielu gị gịnị amadi ọha eze enu n'ime ka ị nweta kpakpando n'ime ka ka sparks of life ndụ dị kpamkpamkpa ndụ just like sperm dị gị na-arụ sperm you get sparks of electric charge energies that create life kpamkpa so na mụ na gị bụ si na da kpamkpa ndụ mgbe ọbụla okike ga-ekepụta ọ na-akpapụta ndụ so kpakpando niile ifo bụ okike ka na-apụta apụta na nwaanyị ka ịbịa nweta gịnị anị anị dị ụzọ ịbụa anị mmụọ na anị mmadụ ife anyị na-akọwa bụrụ ife anyị zodoro ukwu n'ebe a na-akọ nri na ebe anyị na-egwu egwu n'ebe anyị lụrụ ụlọ ọ dị ụzọ na-abụ maka gịnị na okike bụ ike ọ bụrụ ike niile ka a na-afụ anya ịma afụ ike niile anya n'iru ma m na-ekwu okwu kịta ike ike nọ n'ime chi nọ n'ime kịta ọ bụrụ na ịbịa ịbịa kọnduit enyi nweta gị na eletrik ya kpata na n'igbo enwero ife bụ zero zero ndị bekee gwa gị na ọgwụgwọ ọnụ bido na zero wee zero to one not not onwero ife dịka not maka na gịnị anji glaasị anji ọkwa onwere ife dị n'ime ya ọkwa ọghọ oghe n'anya gị ọkwa ọghọ oghe nya bụ nọ not onwere ife nọ n'ime ya ma na asị glass ji ife julie n'ime is filled with air and so many other ikuku julie n'ime na ndụ niile dị n'iche iche anya mana afụ mana anya ga-afụrụ isi n'ọghọ oghere oghe onya ka igbo na-akọwali na chukwu bụ ofu n'ime ka ife niile si pụta ya na onwere ife no na onwero na nkịtị igbo wee gwa gị sị na ife kwụlụ ife akwụdebie na ibo na ibo kwụlụ na ibo na ibo kwụlụ oke na nwunye nne na nna enu na anị so nọ na ife na anị nne anị na amadioha ka mụ na gị ndị mbụ mụpụtara isi pụta na mgbe chi kelu nwoke na o nyelie ike okike arobinagụ nke o nyelu ọ na-akpọ ikenga ikenga ike ike dị n'ime ife niile enu anị mmiri ọkụ ikuku fa niile fa niile ife niile na-afụ anya ma iko ahụ welitelu ọ dị ka ọ dịrọ ndụ na ọ nwụrụ anwụ ọkwụ ya mana ọ eziokwu ike ejulie kedu ebe o aja aja mmiri aja mmiri ka agbala ọkụ ọkwa ifu gị e? afọ afọ dị ife anyị fụrụ aja afọ ka agbala ọkụ gịnị ka emelia e ya ike eke enyere ike eke wee bịa gbagharịsị anya wee bịa kpụpụta ya ife a ọ bụla ife ọ kịta mana gịnị ga-eme iwekwa ike kịta gbupie anya igbupie anya igweli anya igwelisi anya inweta gị na inweta ntụ ntụ anyị ga-enweta ịkpụghalị anya inwe ike ịkpụghalịsị anya si na ọma dịkwazi shepu a na ọma mbụkwazi etu arụ a ka ọ ya dị na ọ nwekwazi ike ịdị nsaba nsaba ife ọbụla dị n'ụwa nwere ike mana gị bụ nwa ọkpala ka o nyere ike okike nke nyanwa o ji kpọọ gị ife nta na ike okike nke nwoke chi bụ ife unu na-afụzi anya n'elu na-akpụ ya anya anwụ ọ bụ na onye ọbụla nọ n'ime ife a na-ege ntị kịta bụ sayentist ọ ga-agwa gị nnọọ anwụ bụ onyanwa bụ ife na-enye ndụ n'ife niile dị n'ụwa mana nke unu na-afụ bụ anya anya anwụ ike nke dị ike nke na-enye ya anyanwụ ike dị ya n'azụ ya bụ anwụ ya anwụ anwụ ọ ya ike ka chukwu nyelu ife nta nwa ya nwoke ebe a ka gị bụ nwoke igbo si pụta nya ka iji wee nwee ike nga nya ka o ji kpọọ gị ojelụpụta nya ka iji bụlụ ojelụpụta arọbi na-agụ ojelụpụta na ị ga-eje na ị ga-apụta na ị ga-awụ ọfịa mmụọ ili na ị ga-alị ugwu isaa faa agụ isaa mana ị ga-apụta na ịbụ anwụ anwụ na ịbụ nwa anwụ ọ bụrụ na ichee na ife m na-akọli kịta na ọ anya jee n'obodo ebe oyi na-atụrụ nne nọ wepụta onwe gị from anwụ anwụ achana gị bụ nwoke onye igbo anwụ achana gị bụ nwaanyị onye igbo ka ị malụ ka arụ gị ga-adị gị ka ị malụ ka arụ gị ga-adị maka na ịbụ nwa anwụ na ịbụ anwụ anwụ anwụ gị bụ nwaanyị onye igbo gị si na anị nne gị anị pụta so ndị a bụ ndị mụta ikwu nne gị na ikwu nna gị bụ okike dawam mmadụ ejero na lab kpụa gị mmadụ ejero n'ụlọ ọgwụ miksie anụ ọfịa miksie omiks kata mm, monki omiksie enwe miksie nke a megide etu a megide majik wee wepụta gị okike wepụtala direct ọnya ka iji bụrụ onye mbụ ya ka iji bụrụ onye mbụ n'ụwa tinye gị n'ebe anwụ na-awa ọ chọsi ebe niile oge tinye gị n'ụwa niile ebe o tinyelụ gị bụ n'ebe anwụ na ebe anwụ na-ebu ụzọ awa n'ụwa niile bifo o jebezi ebe ebe ọzọ niile Ọnya bụ obodo gị anyị na-azọ ike dị n'obodo gị a ka ike dị gị na-arụ bụ ike dị na anị gị mana anyị amara ebe anyị si pụta ọ ya ka anyị na-aga so anyị akọgo ife dị na okike nke ebe anya nada afụ wee wepụta mmadụ anyị nwa a na-akpọzi mmadụ ndụ ya bụ ife nta na ụmụ komosu anyị wee pụta bụlụ mmadụ ndị bụ ụzọ wee bido maka na m na-aga na-ekwu si na unu ndị unu bụ na unu bụ ụmụ ọwata na ụmụ aga ama na unu bụ ụmụ ọwata na ụmụ aga ama ọtụtụ n'ime unu kịta na-eyuzu statnav ebe ị ga-eji mara ebe ị ga-eji welu satnav wọ na navigeti na-agwa ya ebe ị na-eje mana ndị mbụ ndị igbo mbụ mgbe fa mapụtalụ na mmadụ maka na fa akọwali ebe fa si pụta na o nwere mgbe fa nọ ebe na jupiter mgbe fano na jupiter ya ka o ji kpụọ ọnya arobinagụ ojelụpụta ojelụpụta asụsụ igbo ka bekee tụgharị kpọọ jupiter asụsụ gị etu a ka nne gị komosu mgbe unu nọ n'ọnwa ya ka eji kpọọ ọnya nne ọma ọmaliko ebe unu si jegharịsi bifo unu elute na anị a unu nọ ya kịta ya bụ na unu bụ mmụọ bụlụ mmadụ igbo ịbụ mmụọ bụlụ mmadụ na mmụọ ka isi bifo ilute na mmadụ ya ka ndị mbụ ji gwa gị sị na onwero ife ị na-enwere ike imenụ na sọsọ ife ị na-enwere ike na ofu ife ị na-enwere ike ịzara ajụjụ a na ndụ bụ ọnwụ na onwero ife na gị omime maka na ibu okike na onwe ya mana ọ bụrụ na mmadụ bịa gbubee gị amamife gị gwazie anyị n'ibi idide ị na-akpụ naanị onwere ịdamba ịdamba ịkwụlọ ọtọ bụrụ onye atarị onwezi ife ya ama onwezi ka ị nwee ike gbuo mkpa nke gị maka na-agwa unu na onwego onye bịa nwụọ ọnwụ gị na-ewezi anya ya gwa ọnwụ ka ife igwe ijuzi onye igbo kịta ka eke ife esi dị ọsị na ya na-eche jizọs ka ọ bịa na ya na-eche ala ka ọ bịa na ya na-eche yeheshua ka ọ bịa ife ndị a niile ndị mmadụ je gechaa akụkọ unu jee jee gbue nyaa ndị na-aghọtabụ ndị ubula eke bịa deghalịa gị nwa bụ okike agwa ya na ịdazi mba na jizọs will do it asị ndị mbụ budo olunu ka m gwuo ebe unu si bịa ụmụnne m mgbe m kwuo na izu gara aga si n'ụlọ adị eli nri N'ụlọ unu mgbeli afọ akpụrọ m mmiri n'ọnụ kwue maka na igbo unu na-afụ kịta mụ na gị anyị na-afụ kịta abụrụ etu a ka ndị mbụ anyị dị ndị mbụ anyị awata na-aga ama abụrụ etu amụ na gị dị ka fadị na mgbe mbụ bidoro, ndị a ifefa na-akpọ efe akpọ fa bụ ụmụ atụ ụmụ atụ gịnị bụ atụ onye igbo gịnị bụ atụ kedu ife bụ atụ kedu ife bụ atụ kedu ife bụ atụ maka na mgbe nna ikwu na izu gara aga gwa m unu si na akụkọ m na-akọọla unu bụ ife melụ tupu ndị ọcha agwala unu na ewezuga na religion fast na chukwu kelu adam and eve in the beginning na really in that beginning na ewezuga akụkọ anọ big bang wepụtalụ ndụ n'ụwa mana igbo gwa gị na fe ebigo ndụ okpukpu oge tupu big bang eme big bang fakafa na-akpọ ọdachi ka ọdachi ọdachi ka ọdachi onye kpatara na mmadụ nwaasị ka anyị e jela ebe ọdachi melụ nke a bụ mgbe ya bụ ọdachi big bang a bụ mgbe nnechukwu nyere arụ a komosu si na ọ na-arụ a ka ife niile ga-anọ wee topụta ọ na-arụ nwaanyị kele ife niile so gị bụ nwoke ife nta ka chukwu wepụta maka nyanwa asịrị gị ịpụta onye igbo amarọ ife ndị a niile gịnị bụ atụ tupu ịlụa ụlọ ibinye akịta wee nwee nya bụ ụlọ dị etu ọ dị ilugo onye bụ ụlọ na mmụọ ọkwa ya tupu igo moto ị na-agba tata ifugie na mmụọ tupu chebe na ịya anụ nwaanyị ime gị na mmụọ akpụkwụ nke akpụkwụ iyi n'ụkwụ tupu igo onya ịlarugo na ụlọ gị ime gị na mmụọ tupu iwepụta ife ọbụla na ife ime gị na mmụọ onwero ife ọbụla imepụta na ife a ị na-akara ọsọ anya bụlu nni ị na-eli tupu ilie nri tupu isi anya bụ nni ị na-agba hei ka m gbanakwa ka njekwa ka m sikwa ọlụ na na nnukwu ọlụ kịta na mma esikwa ofe nsala ka ị na-ekwu ị na-esi ya bụ ofensi na mmụọ ịnọ n'ime mmụọ gị hey, ịsa gị ite gị iti gị ya n'ọkụ igbu gị mmiri ịsa gị anụ ịsa gị azụ isi gị anụ ime gị na mmụọ atụ atụ nọ n'echiche mmụọ atụ ụmụ atụ nọ n'echiche mmụọ okike nke eke na mmụọ tupu ọ pụta na mmadụ ndị mbụ ndị igbo ndị gboo unu na-akpọ afa bụ ụmụ atụchukwu ndị a bụ ndị mbụ a na-akọrọ mmiri pio na-apịtọrọ apịtọ mgbe ụwa kwụ ọtọ mgbe ụwa mgbe ụwa dị jụụ mgbe ụwa dị n'udo ọnya kafa ji wee nwee ike imepụta omenanị mụ na gị na-eso kịta ọ bụrụ sọ mụ na gị asị mụ na gị ma omenanị kịta anyị ama nsị nwa mmụọ egbu na nwa mmadụ ma nwa mmadụ egbu na anyị asịsị gbulikọọ si pịalikọọ onye ese ka ọ sebe gbụsị oyi edokodokodo ndị mbụ bụ ụmụatụ chukwu mgbe fa bụ ụmụ fe nwere mgbili afọ fada eli nne mmụọ a na-eli nni mmụọ a na-eli nri ọ pịa pịa n'ogbe mmụọ ya e na-eno nri feni dịrọ mgbeli afọ ife nwelụ bụ gịnị the same the same cellular energies e, arụ with melanin oji oji jikọla ife niile oji akafa ji ewelụ ike anwụ ike anwụ wee wee gbalie anya ọ bụrụ ndị faneli ume ndụ bụ ume faneli mgbe afọ ume ndụ kịta mụ na ya ama binwu n'ume ndụ maka na anyị nwere mgbeli afọ anyị ga-achọ nri anyị ga-etinye n'ime mgbeli afọ ya. anyị ama nnọnwu n'ume ndụ anyị ama n'ume ndụ maka na anyị enwego organs nwee ife dị iche iche anyị nidilu nni mana fa wee nidiri ya fa adịrọ ka mụ na gị ndị a bụ ndị nwee ike ịnọ ebe a kịta fanọlebe a fanọdebe ọzọ because fa dị omnipotent omnipresent omniscient mụ na ya enwere ya anyị dara ada from ụmụ atụ ndị mbụ fanwa wee nyekwa n'oge nke fa na-aga evolushon si ife a na-aga kịta bụ evolushon proses ndị igbo from chineke ka isi nweta the energy si nye aka wee kesịa oke na nwunye wee sie wee nweta okike mmadụ ebe anyị sipụta bụ ndị mbụ bụ ụmụ atụ fanaga emesịa fabụlụkwazịa ụmụ nkwụ ụmụ atọ mụtara ụmụ nkwụ maka na unu amarọ ife nkwụ na ngwọ bụ n'ala igbo n'ala igbo niile inu na-afụ bụ atọ uchukwu ijugo onwe gị nwanyị na nkwụ dịka eh, the milki milky onwego onye igbo jụrụ onwe ya ajụjụ si why na ukwu nkwụ dịkwa ka milki ways the star nọ n'elu na channel kwa the same energy onwego onye igbo jụrụ ọnwụ ya si ya na ojegidela akwụkwọ kedu onye kụziri ndị mbụ na n'ime nkwụ na ị ga-enweta akwụ na-acha acha si wee welie gbapụta mmanụ mana ị ga-afụ nke a n'anya mana nke ịma na-afụ n'anya n'ụdị n'ime nkwụ na onwe ya onya bụ mmanya nkwụ mana ịma mfụ anya kedu ka isi malụ na mmanya dị n'ime nkwụ kedu ka isi malụ na mmanya dị n'ime osisi nkwụ maka na ife ị na-afụ anya bụ nkwụ fụ akwụ inwe ike gbula akwa ifesozi ime anya nke a gbagwojuru onye ọbụla anya mmadụ kedu onye gwa gị na na ife ị ga-afụzi n'ime nkwụ n'ime na ọ dị ọcha dịka ala ala nwaanyị ji azụ nwa ọ mgbe fa chọpụtara ya a na fa ụmụ nkwụ mgbe fa bụ ụmụ nkwụ ife niile fa na-ele ibe ife ọṅụṅụ so ndị igbo ndị gboo bidolu n'ume ndụ fa bidolu ndị na-eku ume ndị na-ebi ndị na-eli ume ndụ ka nni fa si na mgbe afụ wee lịpụta wee bịa to ndị a na-akpọ ndị na-aṅụ ife ọṅụṅụ etu ga abụ ịmụọ nwa ọ na-aga ịmụọ nwa iburu ụzọ kwụọ ebe ya nri akpụ n'ọnụ ị na-akwụ nwaanyị nne akpụ n'ọnụ ozugbo ọkwụo ya ebugodo ụzọ nwere nwayọọ nwayọọ na-aga etu a ka ọ dị etu ndị igbo na-achị si bido etu a ka ọ dị na igbo na-achị ọkwa ifu gị e. stovu a na-aga chelụkwanụ